AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala n'ezie ana m ewere gị na ezinụlọ gị na-enyefe n'aka onye nwe anyị na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma anyị abịala ileba anya n'ihe omume anyị nke izu a anyị kakwala aga n'iru n'isiokwu ahụ nke bụ ngọzi ma ọ bụ nkọcha n'izu gara aga anyị lebara anya na chi ụgha dị iche iche ma n'izu nke a anyị chọrọ ileba anya n'isiokwu nke bụ ihe ndị Chineke gụrụ na nnupụ isi ihe ndị Chineke gụrụ na nnupụ isi n'ihi isiokwu nke izu a anyị gaje etule akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa a sị m na anyị ga-atụle akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa anyị ga-amalite na okwu nke iri na ise ruo na okwu nke iri abụọ na isii o doro anyị anya gị onye mụ na ya na-atụgharị uche na Chineke anyị bụ Chineke na-achọ ige ntị nrube isi ihe ahụ Chineke si ka eme ime ya n'ezie obi na-atọ ya ụtọ ngọzi ga-eso ya ma mgbe ị gara n'ụzọ ahụ nke chineke na-achọghị ihe onye dị otu ahụ na-ewetara onwe ya bụ nkọcha ya mere dị ka anyị ghọtara nke ọma na chineke bụ onye ahụ nke kpọpụtara ụmụ isrel n'ala ijipt bụ ebe ha nọ n'uru ka ha na-agaru ala ebe ahụ ekwere ha na nkwa ị maara na o were ọtụtụ afọ ịgaru ala mgbe ha ji na-agaru n'ala kenan mosis na ndị okenye nke Israel dọrọ ụmụ Israel aka na ntị ichetara ha ọbụna ụkpụrụ nke Chineke tọwụrụ nye ha nke ga-eme ka obibi ha n'ala ahụ nke Chineke na-ekwe ha na nkwa bụrụ nke ga-alụpụta ihe ndị ahụ niile Chineke bụ n'obi wee sị ha gaanụ gafeenụ mmiri Jọdan baa n'ala Kenan ebe mụ onwe m kwadobere nye unu onye mụ na ya na-atụgharị uche a na-eme ka ọkwa ndị a Chineke mara ụkpụrụ ndị a Chineke tụrụ ka ọ dị ọhụụ na ntị ụmụ Izrel ya kpatara Moses na ndị okenye nke Izrel ji chetara ha si ha ngwa ngwa unu gafere Jọdan unu ga-eweta mbadamba nkume atọ ma wuwe ya ebe ahụ ebe ahụ ka unu ga akwanyere Chineke ugwu site n'ịchụ àjà ndị kwesịrị ka unu wee chụọ ọ bụghị naanị nke a ga-etejikwa nkume ndị a etejie nkume ndị a a ga-ewere ihe ndị ahụ bụ ụkpụrụ ma ọ bụ iwu nke Chineke dee mee ka o doo anya n'ebe ahụ ka onye ọ na-ahụzu ya nke a bụ ndụmọdụ ntụziaka ichetara ụmụ Izrel na ha bụ ndị ha na Chineke nwere ọgbụgba ndụ chineke sị na ha bụ ndị nke ya ma ọ bụrụ na ha gee ntị otu akwa ka ọ dịrị mụ na gị n'ụbọchị taa onye ọ bụla gere chineke ntị jehova na-eji ya akpọrọ ihe ma dịka isiokwu anyị n'ụbọchị taa na-achọ ịkọwa ihe ndị chineke gụrụ dịka nnupụisi dịka mmehie ọ bụ ya ka anyị chọrọ ileba anya emeela ka anyị ghọta sị na chineke kpọrọ nnupụ isi asị ile anya n'akwụkwọ ọpụpụ isi ohu malite na nke atọ ruo na nke ise jehova bụ chineke anyị mere ka anyị matasị na ọ bụ ihe arụ imere onwe anyị chi apịrị apị ịhụ ihe ndị ahụ dị ka chi anyị ma na-efe ha ofufe nke a na-enye chineke obi ụtọ ọ bụ ya kpatara o ji dị mkpa na mgbe moses na ndị okenye nke izrel na-adọ ụmụ izrel aka na ntị ichetara ha ihe ndị ahụ chineke nyere ha n'iwu e mere ka ha matasị na ngwa ngwa gafere osimiri jọdan a ga-ekewa agbụrụ izrel ụzọ abụọ ebe ndị ga-eguzo n'ugwu garizim ga-eme ka mata ihe ọ bụ ime ngọzi eso ya ndị nke ọzọ ga-abụ ndị ga-eguzo n'ugwu ịba mee ka amata ihe ndị ahụ ọ bụ eme nkọcha eso ya otu n'ime ihe ndị ahụ dị ka anyị meworo ka amata bụ imere onwe anyị arụsị apịrị apị chetakwa na chineke sị na ime arụsị apịrị apị ilecha chineke anya ọ dịghị ihe ọ bụ anyị ewere ya mere ihe efu ma kpọọlụ aka ya chi anyị na-ewetara anyị nkọcha na onye ọbụla mba ọbụla ezinụlọ ọbụla nke kpara agwa ahụ na nkọcha ya ga-esite n'ọgbọ fere ọgbọ ruekwarị n'ọgbọ nke atọ na nke anọ mgbe ị na-ewere ihe ọzọ mere chi gị onye mụ na ya na-atụgharị uche iwezụgawa onwe gị ebe chineke nọ mgbe ị na-ekewapụ onwe gị n'ebe chineke nọ ị pụghị ịnata ngọzi ọ bụla n'aka chineke n'ihi na chineke anaghị enye ngọzi ya na onye na-amaghị uru ọ bara iketa ngọzi n'aka chineke n'ihi na ikewapụwo onwe gị imewe onwe gị ka ị dị anya ebe chineke nọ olee otu nwa na-anaghị erube isi nke na-anọ nna ya ọha anya ga-esi wee bụrụ onye ga-anata ngọzi nke nna ya mgbe ahụ ị hụrụ na ọ dị ihe gị na nna gị ji kọrọ, ọ pụtara na ihe niile gbasara nna gị ijuwo ya ị ga-esi otu ole ju chineke ma nata ngọzi n'aka chineke ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị leba anya n'ime ndụ anyị mara ụdị agwa anyị kwesịrị ịkpa ka ọ bụrụ ịga njem n'ụkpụrụ nke chineke tọwụrụ anyị bụ irubere chineke isi ige ya ntị ime ihe ọbụla nke ọ anyị mee ka anyị na ya wee dị n'udo mgbe ị na-elekwasị chineke anya dị ka chi nke kerela igwe n'ụwa chi nke pụrụ igbo mkpa gị chi nke hụrụ gị n'anya chi nke pụrụ ịnapụta gị na mmehie ka jehova gọzie gị ma chebe gị ezi nwa chineke ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa ama m na-emụtago otu maọbụ ihe abụọ na ihe o anyị taa arịrị ekpere anyị bụ ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike amen ezi enyi m mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ si na na-achọ gị na-ega amụ akwụkwọ nsọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot ị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ozi ọma nke Kraịst maara chineke nọnyere ndị Seventh Day Adventist Township Choir ụmụọka ya ndị nyere anyị abụọ ma nke ụbọchị taa unu emeela ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị gee oziọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Olee otu dị gị onye ọma na-ege ntị n'oge anyị ka amara chineke bara gị ụba ka ịhụnanya ga-akwa n'ihu na ị na-amụ n'ụzọ gị ha bụkwa ohere ọzọ nke dịịrị anyị ịnụ okwu chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ndụ a ka anyị hụdata isi nara ike tupu anyị agawa n'ihu nna anyị nke eluigwe gị onye hụrụ anyị n'anya ekele na otuto dịrị gị n'ihi ị ntụkwasị obi mgbaghara anyị adịghị ọcha na agazi agazi anyị niile biko nụrụ anyị ọka nke arịrịọ nke anyị na-akpọku gị inyere anyị aka n'ụzọ niile anyị si na-enwe aramahụ n'ime ndụ a lekwasị kraịst anya ma mere anyị ebere n'oge nke anyị na-aga ịnụ okwu gị nna anyị nke eluigwe nye anyị izu na nghọta ka anyị jiri okwu a bie ndụ n'ime ndụ a ka o wee dịrị anyị na mma n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụgụ ka akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu nke asaa timoti nke mbụ isi isii amaokwu nke asaa n'ihi na anyị ewetaghị ihe ọbụla n'ụwa ọ bụkwa n'ihi na anyị apụghị iwere ihe ọbụla pụọ n'ime ya isiokwu anyị n'oge nke a bụ ịgba aka ịgba aka ọ bụ ihe na-anaghị ekwe mmadụ kwere ma bụ ihe na-anaghị ekwe mmadụ ịghọta mgbe a sị ya na ịgba aka mana chineke abụghị onye okwu ụgha chineke mere ka eziokwu niile wee pụta ìhè na ndụ anyị bi ọ dịbeghị nwa a mụrụ n'ụwa ya esi n'ime afọ nne ya were ma ọ dịghị isi ihe ọzọ akwụkwọ a ndị ụlọakụ na-akpọ cheki ka anyị ghara isi ya ewere ego ya ewere akwụkwọ e, akwụkwọ edere aha ego ọ ga-aga n'ụlọ akụ ga-aga dọrọ fụta ka anyị ghara isi ụgbọelu maọbụ ụgbọala ma ọ bụ ala na ihe ndị ọdọ nke a bụ nwa ihe dị mfe nwatakịrị nwere ike iji si n'afọ fụta ọ dịbeghị o mebeghị n'agbanyeghị na ekwesị nwere ike ime anwansi niile ọ dịbeghị nwa amụwara ede akwụkwọ ego ole ọ ga iji si n'afọ fụta ya ịbata otu ihu ya bụrụ ọkụ ọ kụtara nwatakịrị amaghị ebe ọ nọ ọ bụkwasị n'ụbọchị mgbe m tụrụla ya ebe akwa aṅụrị ọṅụ dịka oge na-akụ kenkenkenkenke ụbọchị na-aga ka ọ na-eto izu na-abawanye ọ bụkwa otu ahụ ka ọ ga-etogide togide ruo okwu ụbọchị ọ gakwaghị ị na-enwekwa izu ya bụrụ na ọ kaala nka mgbe mmadụ yichiri anya ya bụrụ ọnwụ ihe ọ sọrọ gị were lie ya ọ maghị otu ihe na-akacha ụtọ na ndụ a bụ ọ dịbeghị onye nwụrụ abịa fụfụkọta aka ya tinye ya ego dịka m kwukwara na mbụ edere ya ihe n'akwụkwọ si ịla n'ala mmụọ were nke a gaa n'ụlọ akụ dị n'ala mmụọ gaa gaa were ego ma ọ bụ lekwa ụlọ ebe ị ga-emebeghị ya mgbe akwụkwọ nsọ na-asị na anyị gba aka anyị gba aka anyị gba aka foto anyị ga-ịgba aka ịla ọ nakwa na-eme ka anyị ghara inwe mgbalị n'ime ndụ a kama ọ bụ dịka ndị igbo na-ekwu n'okwu sị ihe na-abụghị nke mmadụ ọ bụ otu aka ka ọ na-eji azọ ya ọ bụ ihe bụ nke gị ka ị ga-iji aka abụọ zọọ mgbe ụfọ gịnị ka anyị na-achọ ime ka ọ fụta ihe ebe a na ihe niile anyị na-agbakọta okwu chineke azụ ihe niile a anyị na-agbakọta ezi omume na ikpe ezi ikpe azụ na-eme ihe ọjọọ niile ndị a anyị na-azọnyecha ụkwụ n'ime ha ị na-eme ka anyị wee bụrụ ndị a maara aha ha ndị ọgaranya ọ dịghị mgbe anyị ga-eritacha ụwa niile ndị a n'uru anyị agaghị ịkpatachi ihe niile anyị fụrụ ịkpata na-agbanyekwala anyị gị ihe afụchi ihe niile anyị kwesịrị ime na-adọkata ihe niile onye ahụ nwụọ ọ bụ ebe ọ gwụrụ ihe niile ndị ahụ ọ dọkọtara ọ maghị ọkpụkpọ oku dị n'ime ya bụrụ ọ dị otu ihe nke na-adị nke anyị nwere ike ịnweta n'ime ndụ a ọ dị adị tufu amụọ anyị anyị nweta ya n'ime ndụ a ọ ga-ime ka anyị nwee ndụ ndụ nke ga na-adị na-aga n'ihu n'ihi ya ka o ji dị mkpa na n'ime ndụ a nke anyị bi ugbu a na anyị kwesịrị ịkpachapụ anya ghara akụ na ụba mgbe ụfọ ka ọ ghara ị na-emegharị anyị anya n'ihi na akwụkwọ abụọma isi iri na anọ amaokwu nke iri na asaa akwụkwọ abụọma isi iri na anọ amaokwu nke iri na asaa o kwukwara otu okwu ahụ n'ihi na mgbe ọ nwụrụ ọ gaghị ewere ihe ahụ niile laa nsọpụrụ ya adịghị arịdaso ya ọ dịghị sọ ebe anyị ga-esi lee anya gbasara ọnwụ na mmadụ na ihe nkụta anyị eweliere mmadụ aka elu si n'ihi nke a gbakọta chineke aka azụ chọrọ ya gawa n'ihi gịnị akụ na ụba mmadụ kpara akpa ya nwụọ ọ ghasala ya ka anyị legwe anya na ovuru isi akwụkwọ a na-agụ agụ izu na nghọta niile mmadụ nwere nke o ji dọọlichaa ya gụọ ọta akara niile gụọ akwụkwọ mbụ niile gụọ nke etiti niile gụọ mahadum niile ya ghọọ onye a maara aha ya n'ụzọ niile dị iche iche na akwụkwọ mgbe ụfọ mgbe ọnọdụ ndụ ka ahụhụ ga-ịba n'ime obodo isi ya megasị ihe ndị a niile na-akọrọ ya elu ya na-akọ ala ọ gakwaghị icheta na ọ bụ ya dere akwụkwọ ndị a niile mmadụ niile na-amụ na-asị chineke gọzie onye nyere gị izu a onye nwe izu a onye dere ihe a ọ gaghị ịkọta ya ya bụkwara onye izu ya zuru oke ụbọchị ahụ o hichi n'anya ya bụrụ ọnwụ imepe ụvụrụ isi ya ihe ndị ahụ niile efuola alaghị ibukwara ya na ụvụrụ isi ya tinye ikpuru agba ya ụvụrụ isi rie ihe niile ahụ mebie ya ọba aka ọba aka laa aka bịa ọ bụ ihe akwụkwọ nsọ na-eme ka owe anyị anya otu ihe na-adịgide bụ jizọs ọ bụ ya bụ ihe eklesiastis zisi anyị jeremaya na onwe ya gwakwa anyị otu ihe a ka anyị chọọ ụzọ n'ụzọ chineke gaa n'ụzọ chineke ke nwere ike ime ka anyị nwee ọṅụ onye ọbụla chọtara ụzọ chineke ọ dịghị mgbe ọ naghị enwe ọṅụ ọṅụ nke na-esi n'ala ala obi nke na-esi n'ime afọ na-afụta ọ bụghị ọṅụ nke na-adị n'egbugbere ọnụ anyị lekwa anya n'ihe edere n'akwụkwọ nsọ n'akwụkwọ akwụkwọ eklesiastis isi ise amaokwu nke iri na ise ọ sị dịka o siri n'afọ nne ya pụta n'ọtọ otu a ka ọ ga-alaghachi ịla dịka o siri bịa ma ọ dịghị ihe ọ bụla ọ ga-eburu site na ndọgbu ọ dọgburu onwe ya n'ọlụ nke o were n'aka ya laa ịgba ama niile ndị a na-egosi na ọ dịghị ihe anyị dọgburu onwe anyị n'ọlụ anyị ji ala n'ihi ya ka o ji dị mma na mmadụ ga-ekwuwa aka ya ọtọ n'ihe ọ bụla nke o nwetara n'ụwa a ya bụrụ ihe ga-eju ya afọ nke chineke ga-enwe ọṅụ n'ime ya ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ị na-emepere anyị ụzọ niile ị na-adọ anyị aka na ntị n'ụzọ niile kwee ka anyị gee gị ntị ka o wee dịrị anyị na mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m ka anyị were ohere ọma kelee nwa chineke tere mmanụ chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị bụ ka chineke nye gị mmamizu nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ka anyị kelekwa onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma ndị nyere anyị abụọ ma ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya ka chineke nọnyere mmadụ niile gị nwa chineke onye gere ozi ọma nke taa arụ ekpere anyị udo chineke chia n'ime ezinụlọ gị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo